N'afọ otu puku, narị itoolu na iri asatọ na anọ, o ritere ihe nrite ọlaọcha Asọmpi Norwegian n'ịgba ọsọ 10km cross-country, na-anọchite anya IL